Anyị nwere ezumike. Anyị nwere ezumike. We have a holiday or we have a vacation. Anyị nwere ezumike. Anyị nwere ezumike. We have a holiday.